akwụkwọ ozi mbụ nke pọl onye ozi degara ndị tesalonaika ndị tesalonaika isi nke mbụ pọl na silvenus na timoti na-edegara nzukọ nke ndị tesalonaika n'ime chineke bụ nna na onye nwanyị jizọs kraịst akwụkwọ amara dịrị unu ya na udo anyị na-ekele chineke ekele mgbe niile banyere unu niile na-ehụta unu mgbe anyị na-ekpe ekpere ebe anyị na-echeta na-ewepụghị aka ọlụ nke okwukwe unu na ndọgbu n'ọlụ nke ịhụnanya unu na ntachi obi nke olileanya unu ji ele anya onye nwe anyị jizọs kraịst n'iru chineke anyị bụ nna anyị ebe anyị matara ụmụnna anyị ndị chineke hụrụ n'anya nrọpụta unu na ọ bụghị naanị n'okwu ọnụ ka ozi ọma anyị bịaruru unu kama ọ bịakwara n'ike na n'ime mmụọ nsọ na ọtụtụ mkpezi dịka unu matara aha mmadụ ahụrụ na anyị bụ n'ebe unu nọ n'ihi unu unu onwe unu ghọkwara ndị na-eṅomi anyị na onyenwe anyị ebe unu were ọṅụ nke mmụọ nsọ nara okwu ahụ nke ọma n'ime ọtụtụ mkpagbu ya mere unu ghọrọ ihe atụ n'ebe ha niile nọ bụ ndị kwere ekwe n'ime Masedonia na n'ime Akaya n'ihi na okwu nke onye nwe anyị esiwo na unu dọpụta ụda ọ bụghị naanị na Masedonia na Akaya kama n'ebe niile ọbụla okwukwe unu n'ebe Chineke na-apụtawa ìhè ya mere ọ dịghị anyị mkpa ikwu okwu ọbụla n'ihi na ha onwe ha na-akọ akụkọ banyere anyị aha mbata anyị batara n'ebe unu nọ ya na otu unu siri na-arụsị chigharịkwute Chineke ibu oru Chineke nke dị ndụ nke bụkwa onye eziokwu na ichere ọkpara ya onye ga-esi n'eluigwe bịa onye o mere ka o si na ndị nwụrụ anwụ bilie bụ Jizọs onye na-adọpụta anyị n'iwe nke na-abịa ndị tesalonaika nke mbụ isi nke abụọ n'ihi na unu onwe unu matara ụmụnna anyị mbata anyị batara n'ebe unu nọ na-ahụwa na ọ bụghị ihe efu kama ọ bụ ezie na anyị hụrụrị ya ahụhụ na mbụ emekwa anyị ihere dịka unu matara na Filipai ma e kwuwara okwu n'ime Chineke anyị ịgwa unu ozi ọma Chineke n'oke mgba n'ihi na arịrịọ anyị na-arịọ unu esighị na njehie pụta o na-adịghị ọcha ọ bụghịkwa na aghụghọ kama dịka Chineke nwapụtaworo anyị ka e nye ozi ọma ya n'aka anyị na ntụkwasị obi idebe otu a ka anyị na-ekwu ọ bụghị dịka ndị na-eme ihe ga-atọ mmadụ ụtọ kama dịka ndị na-eme ihe ga-atọ Chineke ụtọ bụ onye na-anwa obi anyị n'ihi na ọ dịghị mgbe ọbụla a hụrụ anyị n'ikwu okwu nrafu dịka unu matara ma ọ bụ n'iwere aghụghọ gbachite anya ukwu Chineke bụ onye àmà ma ọ bụ n'ịchọ otuto site na mmadụ ma ọ bụ n'aka unu ma ọ bụ n'aka ndị ọzọ mgbe anyị pụrụ ịdị ka ibu arọ dịka ndị ozi Kraịst kama anyị ghọrọ ndị dị nwayọọ n'etiti unu dịka mgbe nwaanyị nke na-azụ nwa na-elezi ụmụ nke aka ya anya nke ọma otu a ebe unu dị anyị n'obi nke ukwuu ọ dịrị anyị ezi mma ime ka unu keta ọ bụghị naanị ozi ọma nke Chineke kama ọ bụkwa mkpụrụ obi nke aka anyị n'ihi na emere ka unu bụrụ ndị anyị hụrụ n'anya n'ihi na unu na-echeta ụmụnne anyị ndọgbu anyị na-adọgbu onwe anyị n'ọrụ na ịhụju anya anyị n'ihi na anyị na-arụ ọrụ abalị n'ehihie ka anyị wee ghara ibogbu onye ọbụla n'ime unu anyị wee kwusara unu ozi ọma nke Chineke unu onwe unu bụ ndị ama Chineke bụkwa onye ama otu ahụrụ anyị na anyị bụ ndị dị ọcha n'obi na ndị ezi omume na ndị na-adịghị ịta ụta n'ebe unu nọ bụ ndị kwere ekwe ọbụna dịka unu matara otu anyị mere mmadụ niile ọbụla n'ime unu dịka nna si emere ụmụ nke aka ya na-arịọ unu na-akasikwa unu obi na-agwasikwa unu okwu ike ka unu wee na-ejegharị dịka o kwesịrị Chineke onye na-akpọbata unu n'ala eze na ebube nke aka ya ọ bụkwa n'ihi nke a ka anyị onwe anyị na-ekelekwa Chineke na-ewepụghị aka na mgbe unu natara okwu nke unu nụrụ n'ọnụ anyị bụ okwu nke Chineke ọ bụghị okwu mmadụ ka unu nara nke ọma kama otu ọ dị n'eziokwu ọ bụ okwu Chineke nke na-arụsikwa ọrụ ike n'ime unu ndị kwere ekwe n'ihi na unu onwe unu ụmụnna anyị ghọrọ ndị na-eṅomi nzukọ niile nke Chineke nke dị na Judia n'ime Kraịst Jizọs n'ihi na unu onwe unu hụkwara otu ahụhụ ahụ n'aka ndị unu na ha bụ otu ala ọbụna dịka ndị ahụ hụrụ ahụhụ n'aka ndị Juu ndị gburu onye nwe anyị Jizọs na ndị amụma chụpụkwa anyị ha bụkwa ndị ihe ha na-eme na-atọghị Chineke ụtọ ha na-emegidekwa mmadụ niile na-egbochi anyị ịgwa ndị mba ọzọ okwu ka e wee zọpụta ha imezu mmehie niile ha mgbe niile ma iwe Chineke abịakwasịwo ha ruo ọgwụgwụ ha ma nyo onwe anyị ụmụnna anyị ebe ekewapụrụ anyị na-arụ unu nwa oge nta n'iru ọ bụghị n'obi anyị were oke agụụ nubiga ọkụ oke n'obi karịa ịhụ iru unu n'ihi na anyị chọrọ ịbịakwute unu mụ onwe m bụ Pọl otu mgbe na mgbe ọzọ Setan gbochikwara anyị n'ihi na gịnị bụ olileanya anyị ma ọ bụ ọṅụ anyị ma ọ bụ okpu eze nke ịnya isi anyị ọ bụghịkwa unu onwe unu n'iru onye nwe Jizọs na ọbịbịa ya n'ihi na unu onwe unu bụ otuto anyị na ọṅụ anyị ndị tesalonaika nke mbụ isi nke atọ n'ihi nke a mgbe anyị na-apụghị ịnagide ọzọ ọ dị anyị ezi mma ka a rapụ naanị anyị n'azụ ntens anyị wee ziga timoti nwanne anyị na onye na-ejere chineke ozi n'ozi ọma nke kraịst ka o wee mee ka unu guzosie ike ka o wee kasikwa unu obi n'ihi okwukwe unu ka e wee ghara ịkwagharị onye ọbụla n'ime mkpagbu ndị a n'ihi na unu onwe unu matara na ọ bụ n'ihi nke a ka e doro anyị n'ihi na n'ezie mgbe anyị nọ n'etiti unu anyị buru ụzọ na-agwa unu na agaje ịkpagbu anyị ọbụna dịka o mere dịka unu matakwara n'ihi nke a mụ onwe nkwa mgbe m na-apụghị ịdị na-anagide ya ọzọ ezitere m ka m mara okwukwe unu ma ọ nwere ụzọ ọbụla onye ọwụwa ahụ ghọrarị unu ndogbu anyị dogburu onwe anyị n'ọlụ wee ghọọ ihe efu ma mgbe timoti siri n'ebe unu nọ bịakwute anyị ọbụna ugbu a wee zie anyị ozi ọma banyere okwukwe na ịhụnanya unu sikwa na unu na-echeta anyị ezi ncheta mgbe niile na agụghị ịhụ anyị anya na-agụsikwa unu ike ọbụna dịka ọ na-agụkwa anyị onwe anyị ịhụ unu n'ihi nke a anyị a kasiri anyị obi n'ihi unu n'ime mkpa anyị niile na mkpagbu anyị niile site n'okwukwe unu n'ihi na anyị dị ndụ ugbu a ọ bụrụ na unu onwe unu na-eguzosi ike n'ime onye nwe anyị n'ihi na ekele gịnị ka anyị pụrụ inyeghachi Chineke banyere unu n'ọṅụ niile anyị ji ṅụrịa n'ihi unu n'iru Chineke anyị abalị n'ehihie na-arịọbiga arịrịọ oke nke ukwuu rinne ka anyị wee hụ iru unu dochikwa ihe fọdụrụ n'okwukwe unu maka ya onwe ya bụ Chineke anyị na nna anyị na onye nwe anyị Jizọs duzie ụzọ anyị ruo ebe unu nọ ka onye nwe anyị mekwa ka unu rie nne babigakwa oke n'ịhụnanya n'ebe ibe unu nọ na n'ebe mmadụ niile nọ ọbụna dịka anyị onwe anyị dị n'ebe unu nọ ka o wee mee ka obi unu guzosie ike na-adịghị ịta ụta na ịdị nsọ n'iru Chineke bụ nna anyị na ọbịbịa nke onye nwe anyị Jizọs ya na ndị nsọ ya niile ndị Tesalonaịka nke mbụ isi nke anọ ya mere nke fọdụrụ ụmụnna anyị anyị na-ekpere unu na-arịọkwa unu n'ime onye nwe anyị Jizọs ka dịka unu natara n'aka anyị otu unu na-aghaghị ijegharị na ime ihe ga-atọ Chineke ụtọ ọbụna dịka unu na-ejegharị ka unu na-ababiga oke nke ukwuu karị n'ihi na unu matara iwu niile anyị nyere unu site n'aka onye nwe anyị jizọs n'ihi na nke a bụ ihe chineke na-achọ bụ ka edo unu nsọ ka unu ghara ịkwa iko ka onye ọbụla n'ime unu mata otu ọ ga-enwe nwunye nke aka ya n'odido nsọ na nsọpụrụ ọ bụghị na ọchịchị ọjọọ nke agụụ ihe ọjọọ ọbụna dịka ndị mba ọzọ ndị na-amataghị Chineke ka onye ọbụla ghara ịghọgbu na irugbu nwanna ya n'ihe a n'ihi na onye nwe anyị bụ onye na-abọ ọbọ banyere ihe ndị a niile dịka anyị bụkwara ụzọ gwa unu gwasịkwa unu ike n'ihi na Chineke akpọghị anyị ka anyị bụrụ ndị na-adịghị ọcha kama n'udido nsọ ya mere onye na-ajụ ọ bụghị mmadụ ka ọ na-ajụ kama ọ bụ Chineke onye na-enye mmụọ nsọ ya ka ọ baa n'ime unu ma ọ dịghị unu mkpa ka mmadụ degara unu akwụkwọ banyere ịhụnanya n'ebe ụmụnna unu nọ n'ihi na unu onwe unu bụ ndị Chineke ziworo ịhụrịta ibe unu n'anya n'ihi na unu na-eme ya n'ezie n'ebe ụmụnna anyị niile ndị bi na Masedonia dum nọ ma anyị na arị unu ụmụnna anyị ka unu na-ababiga oke nke ukwuu karị unu na-ejisikwa ike ịnọdụ nwayọọ n'ime ihe niile nke aka unu na iji aka unu lụọ ọrụ dịka anyị nyere unu iwu ka unu wee na-ejegharị dịka o kwesịrị unu n'ebe ha nọ bụ ndị nọ n'ezi ka ihe ọbụla gharakwa ịkpa unu ma anyị achọghị ka unu ghara ịmara ihe banyere ndị na-ada n'ụra ọnwụ ụmụnna anyị ka ọ wee ghara iwute unu ọbụna dịka ọ na-ewute ndị fọdụrụ ndị na-enweghị olileanya n'ihi na a sị na anyị kwere na jizọs nwụrụ sikwa n'ọnwụ bilie otu a ndị e mere ka ha daa n'ụra ọnwụ site n'aka jizọs ọ bụkwa ndị a ka chineke ga-ekuru ka ha soo ya bịa n'ihi na nke a ka anyị na-agwa unu n'okwu onye nwe anyị na anyị onwe anyị bụ ndị nọ na ndụ ndị a na-arapụ ruo ọbịbịa nke onye nwe anyị na anyị agaghị eburu ndị dara n'ụra ọnwụ ụzọ ma ọlị n'ihi na onye nwe onwe ya ga-ewere oke ikpo oku were olu isi mmụọ ozi werekwa opi nke chineke si n'eluigwe rịdata ndị nwụrụ n'ime kraịst ga-ebukwa ụzọ si n'ọnwụ bilie mgbe ahụ anyị onwe anyị bụ ndị nọ na ndụ ndị a na-arapụ anyị na ha ka a ga-ewelikọ n'igwe ojii izute onye nwe anyị n'ime mbara eluigwe otu a ka anyị na onye nwe ga-anọkwa mgbe niile ya mere were na okwu ndị a na-akasịrịta ibe unu obi ndị Tesalonaika nke mbụ isi nke ise ma ọ dịghị unu mkpa ụmụnna anyị ka anyị degara unu akwụkwọ banyere oge ahụ niile na ụbọchị ahụ niile n'ihi na unu onwe matara nke ọma na dịka onye ori na-abịa n'abalị otu a ka ụbọchị nke onye nwe anyị na-abịa mgbe a na-asị udo na ntụkwasị obi dị mgbe ahụ na mberede ka mbibi na-abịakwasị ha dịka ime na-eme nwaanyị nke dị ime ha agaghị agbanarịkwa ya ma ọlị ma unu onwe unu ụmụnne anyị anọghị n'ọchịchịrị ka ụbọchị ahụ wee jide unu na mberede dịka onye ori n'ihi na unu onwe unu niile bụ ụmụ nke ihe na ụmụ nke ehihie anyị abụghị ndị nke abalị ma bụ nke ọchịchịrị ya mere otu a ka anyị ghara ịrara ụra dịka ndị fọdụrụ kama ka anyị na-eche nche nwekwa anyị udo n'ihi na ndị na-arara ụra na-arara ụra n'abalị ndị na-aṅụbigakwa mmanya ókè na-aṅụbiga n'abalị ma anyị onwe anyị ebe anyị bụ ndị nke ehihie ka anyị nwee anya udo yikwasịsịa ihe agha igbochi obi bụ okwukwe na ịhụnanya ya na okpu agha bụ ile anya nzọpụta n'ihi na chineke edebeghị anyị ịnata iwe kama iweta nzọpụta site n'aka onye nwe jizọs kraịst onye nwụrụ n'ihi anyị ka ọ ga-abụ ma ị na-eche nche ma ị na-ararụ ụra ka anyị wee soo ya dịkọ ndụ n'ihi nke a na-akasịrịtanụ ibe unu obi kwa ibe unu elu dịka ụlọ dịka unu na-emekwa ma anyị na-ekpere unu ụmụnne anyị ka unu mata ndị na-adọgbu onwe ha n'ọrụ n'etiti unu ndị bụkwa ndị isi unu n'ime onye nwe anyị ndị na-adụkwa unu ọdụ ka unu werekwa ịhụnanya sọpụrụ ha gabiga oke nke ukwuu rinne n'ihi ọrụ ha dịrịtanụ n'udo n'etiti onwe unu ma anyị na-arịọ unu ụmụnne anyị na-adụnụ ndị na-adịghị agazi ije ọdụ na-agụgụnụ ndị dara mba n'obi na-enyerenụ ndị na-adịghị ike aka weenụ ogologo ntachi obi n'ebe mmadụ niile nọ leenụ ka onye ọbụla ghara inyeghachi onye ọbụla ihe ọjọọ n'ọnọdụ ihe ọjọọ kama na agbasonụ ezi ihe mgbe niile n'ebe ibu unu nọ na n'ebe mmadụ niile nọ na-aṅụrị na ọṅụ mgbe niile na-ekpenụ ekpere na-ewepụghị aka na-ekele na ekele n'ihe niile ọbụla n'ihi na nke a bụ ihe Chineke na-achọ n'ime kraịst jizọs n'ebe unu nọ unu emenyụla mmụọ nsọ unu akpọla ibu amụma ihe efu na-anwanụ ihe niile jidesienụ ihe ọma ike unu etinyela aka n'aha ajọ ihe ọbụla chineke nke udo ya onwe ya dozikwa unu nsọ n'ụzọ dum ka edebezikwa mmụọ unu na mkpụrụ obi unu na arụ unu dum na-adịghị ịta ụta na ọbịbịa nke onye nwe anyị jizọs kraịst ọ kwesịrị ntụkwasị obi bụ onye ahụ na-akpọ unu onye ga-emekwa ya ụmụnna anyị na-ekpenụ ekpere banyere anyị were na isite ọnụ dị nsọ kelee ụmụnna anyị niile ewere m onye nwe anyị gbaa unu iyi ka a gụara ụmụnna anyị niile akwụkwọ ozi a ka amara nke onye nwe anyị jizọs kraịst dịnyere unu